AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa obi dịkwa m ụtọ n'ezie n'ihi na anyị abịakwala n'ihe omume anyị bụ okwu nke anyị ji na-aga n'iru n'ụbọchị ndị a bụ okwu nke ndụmọdụ nke ahụike ana m asịkwa ka udo chineke bata n'obi mụ na gị ka anyị wee nwee ike na-anwapụta ihe ndị a niile n'ihi na ha bụ nke ga-enyere anyị aka ndụ anyị ugbu a na mgbe n'ihu biko anyị na-ekwu okwu ọnọdụ nke a dị mkpa anyị na-ekwusi ike bụ ọnọdụ nke mmadụ nwere ike iji nyere onwe ya aka na ndụ nke a nke ka nke mgbe anyị hụrụ na ihe na-aga otu ọ bụ ahụ anyị site ahụike ma site n'ihe agaghị n'iru asị na ọ bụrụ na ị nweta onwe gị n'ọnọdụ a ma ọ bụ na ị bụ onye ahụ gị kpaliri site n'ọkpụkpọ oku nke Chineke gị si ka ị nwee ohere dị iche buo ọnụ chọọ iru Chineke ọ dị mgbe ọ ga-eru gị hụ na ihe ọbụla sọrọ gị mee agụụ abịa jide gị jidesie gị ike anyị kwuru ya mgbe mbụ sị ọ bụrụ na agụụ bịa otu a ṅụọ mmiri ma kpee ekpere mgbe ị kwesịrị iri ihe mgbe ihe ndị a na-eme ọ na-ezipụta na ọ dị ọtụtụ ihe nke anyị were woro onwe anyị tinye n'ime ya ire anyị na-achọ ihe ndị ahụ akpịrị anyị na-achọ ha na-achọsi ha ike n'ihi na ọ bụ ihe ndị nke na-amasị anyị anyị na-achọkwa mgbe ọbụla ọ gbara anyị kpem anyị aga werekwa ihe ndị ahụ were suchie afọ agụ ọ na-abịakwanụ gị afọ gị ọ na-agwa gị na ọ dịghị ihe dị na ya mgbe ị nwere ri ihe nke karịrị akarị ahụ gị na-achọdịrị ụzọ ọ ga-esi wee wee belata ụfọdụ n'ime ha ọ bụ ezie na ọtụtụ ndị na-asị na ngwa ngwa ụdị ihe a bịara na ndụ gị ma ọ bụ ibidoro hụwa onwe gị n'ọnọdụ dị otu a na ọ bụrụ na ị na-ebu ọnụ nke abalị atọ n'abalị abụọ ihe ndị ahụ ga-ebido hapụsịa gị maọbụ n'abalị nke atọ ọ bụrụ na ị chọrọ ịba obubu ọnụ gị onye na-ege ntị gị kwụsị iri ihe kwụsị iri ihe ọ dịghị mma ya bụkwaranụ na ịbụ onye na-eri ihe kama ị na-eri dị ka o si kwesị nri ndị nke ahụ nke kwesịrị inyetụrụ gị aka ivulite gị na ịgbasi ike gị hụ na ị ga-enwe nramahụ na obụbu ọnụ ahụ ihe a na-ekwokwu ya bụ na ihe ọbụla nke ị na-eri kwee ka amamihe so gị were mkpachapụ anya rie ihe ọbụla ị na-eri edola onwe gị agụ n'ihi na ị na-abaje na obụbu ọnụ ị ga-emetara onwe gị okoro gị onye na-ege ntị ọ bụrụ na ọ ga-ekwe gị mee ihe ndị ahụ nke na-agụ gị ebe ọ dị ukwuu ma ị na-ebu ọnụ ma ọ bụ otu ihe nke na-agụ gị ebe ọ dị ukwuu leme anya ị ga-ahụ na ihe ndị ahụ bụ ndị iririla rifee ya oke irie ya ga-ahụ na ahụ gị anaghị anatakwa ya ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya na anyị ga-abụ ndị kwesịrị ileba anya n'ihe ọbụla nke anyị na-eri ịhụ na ihe ọbụla nke anyị na-eme bụ ihe amamihe na echiche nke zuru oke duru anyị n'ime ya biko gị onye na-ege ntị ka anyị lebatụ anya n'ụdị obụbu ọnụ nke anyị kwesịrị itinye onwe anyị na ya otu bụ nke na-anọ naanị otu ụbọchị anyị si nke ahụ na-anọ iri awa abụọ na anọ otu ụbọchị naanị ọ bụrụ na ịchịba n'ụdị ọbụbụ ọnụ ahụ ị ga-esi aṅa banye ka e were ya na ịchọrọ ibido ya echi ma ọ bụ ịchọrọ ibido ya taa ka ị na-enwe mkpebi ahụ ọ bụrụ na ị na-enwe mkpebi na ị na-aba ụdị ọbụbụ ọnụ a echi ihe ị ga-eme bụ ngwa ngwa irisiri nri anyị asụ matakwa na o kwesịrị ka ị rie nri anyị asụ na elekere anya isii ka o wee nwee ike gbaza ngwa ngwa irisiri nri anya na elekere anya isii ọ dịghị ihe ọzọ kwesịrị ịba gị ọnụ karịkwa mmiri ruekwa mgbe ụbọchị echi gasịrị mgbe elekere anya isii ụbọchị echi gasịrị biko mgbe ahụ ka ị ga-esi n'obubu ọnụ a pụta ihe ị ga-eri a ga-abụkwa n'ihe dị ike ọ ga-abụ nri dịkwa ka nwa ụmụ mkpụrụ osisi na akwụkwọ nri ndị nke anyị kwesịrị iri were nyere ahụ anyị aka biko ọ bụrụkwanụ na ị na-etinyetụ anụ na nri gị ka ọ ghara ịbụ ebe ọ dị ukwuu merekwa ya n'okere ya bụrụ na ị na-abatụ n'obụbụ ọnụ nke dịtụ anya ma ọ bụ nke dị ogologo karịa otu ụbọchị ọ bụkwara na ọ bụ dị ka echi ka ị chọrọ ibido gị bido taa na-atụle otu ị ga-eji mee ya ngwa ngwa irisikwara ihe anyasị na elekere anyị isii biko ekwela ka nri ọzọ baa ọnụ gị echi ọ bụ naanị mmiri ka ị ga-aṅụgide rue na ụtụtụ nwanne echi ka ị wee nwee ike pụta na obụbu ọnụ gị dịka isi pụtakwa mgbe ị mere nke ohu abalị na anọ ya bụrụ na ị na-eme nke iri awa atọ na isii biko ụbọchị ahụ ị kwadoro ya na asụ ya irisie nri anyasụ na elekere anyị isii ekwela ka nri ọzọ baa gị ọnụ ụbọchị nke ọzọ ga-aga nke ọzọ agacha n'ụtụtụ ya arị ka ị ga-enwe ike pụtakwa na obubu ọnụ ahụ ma ị na-apụta na ya ọ bụrụ na ị nwere ọkwụrụ bekee nke a na-akpọ pọpọ maọbụ abịrịka maọbụ papa ya na bekee biko site na ya pụta na obụbụ ọnụ ahụ ọ bụ ya bụ ihe ị ga-eji wee hiwe afọ gị tutu ihe ọzọ anabata gị n'afọ ya bụkwaranụ na ị na-ebu ọnụ nke bụ abalị atọ biko ngwa ngwa ibidoro taa hazie otu ị ga-esi mee ya irisie nri abalị n'elekere anyị si erila ihe ọzọ ṅụọ naanị mmiri ụbọchị nke mbụ ụbọchị nke abụọ ụbọchị nke atọ n'ụtụtụ ụbọchị nke anọ ụbọchị ahụ bụ ụbọchị ị ga-esi na obubu ọnụ ahụ pụta ọ dị mfe biko chọọ oroma chọọkwa ọkwụrụ bekee ma ọ bụ pọpọ were pụta n'obubu ọnụ ahụ ọ ga-enyere gị aka mgbe ị na-esi ụzọ dị otu a na-achọ ịpụta na obubu ọnụ na ịbakwa na obubu ọnụ ọ dị ọtụtụ ihe nke anyị na-enweta bụ nramahụ ọnwụnwa nke ihe dị iche iche nke ka nke iri ihe ngwa ngwa ọ batara gị n'ime iri ihe jisie obi gị ike matasị na ọ bụ na gị na Chineke na-enwe nnọkọrịta ma ọ bụ mkparịta ụka nke pụrụ iche hazie uru ị ga-erite ma ọ bụrụ na igbubie obubu ọnụ ahụ ma ọ bụkwaranụ na ị mere ya rue na ụsọtụ ma ọ bụrụ na ahụ gị kwere ibute ya ụfọdụ n'ihe ndị nke ị ga-eme bụ ihe dị otu a mee ka ahụ gị mara na ị na-erubere Chineke isi na ịchọrọ nnọkọ nke gị na Chineke n'ụbọchị ndị ahụ nke ị na-ebu ọnụ mee ka ahụ gị mara na ọ bụrụ na isi na obụbu ọnụ ahụ pụọ na ihe ndị nke ahụ ma ọ bụ uru nke ahụ gị ga-erite na ya ga-abụ ihe nke na-ịgaghị enweta gwa ahụ gị na ị na-ebu ọnụ na ị chọrọ ka ikike nke Chineke bata n'ahụ gị na-edu gị n'ụzọ gị niile mee ka ahụ gị marasị na ọ bụ ihe dị mkpa ikpe ekpere ịhụ na ị napụtara onye nke nọ na nramahụ site na nramahụ ya gwa ahụ gị na ị chọrọ ịyọchasị ya ị chọrọ inye ya ahụike ị chọrọ iwulite ahụ gị ị chọrọ ịgbanwe ahụ gị niile na ọ bụ otu n'ime uru ndị nke ị ga-erite na ọ bụrụ na ịkwụsị e ibu ọnụ nke a pụtara na ịjụla ihe ndị ahụ biko gwa ahụ gị si ya na iri nri ugbu a abaghị uru karịa iji si ike mechapụ obụbu ọnụ ahụ nke bara n'ime ya gị gụọ n'akwụkwọ ndị Filipi isi anọ amaokwu nke iri na atọ mee ka ahụ gị mara na site na Kraịst onye bụ ike gị na ịpụrụ ime ihe niile gị onye na-ege ntị mgbe ị na-agbado n'okporo ụzọ ndị a ọ ga-adịrị gị na mma ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m kọrọ na ekwentị na 070 6363 7224 070 63 637224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma na-asị ka Chineke gọzie onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa oh. ekele n'ihe anyị dị mma onye anyị na-eme ihe anyị bụ onye anyị abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ọ gbaa unu ume ka ọ gọzie unu n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'olu onye mgbasa ozi udo dere gị onye igbo ihe banyere okwu chineke na-adị mma dịka ị na-atụsa ahụ ana m arịọ ka ichekwa ntị gị ka anyị tụlee uche na ụfọdụ ihe ha si n'akwụkwọ nsọ nke na-ewuli mmụọ anyị elu nke na-eme ka anyị mata eziokwu ahụ anyị ga-atụle uche na nwatakịrị isiokwu nke na-ajụ ajụjụ ọ na-asị otu a gịnị ka jizọs bụrụ gị gịnị ka jizọs bụrụ gị otu nwoke dere abụ dere abụ si gịnị ka ị ga-eji jizọs mee ọtụtụ ndị mmadụ kwere na jizọs kraịst kama nkwenye ha ebughị ibu nkwenye ha gara naanị ọkara ụfọdụ nke ha erughị ọkara nkwenye ha erughị n'isi ka anyị lee ihe e tụnyere nkwenye dị otu a n'akwụkwọ nsọ n'akwụkwọ okenye James n'isi abụọ amaokwu iri na itoolu akwụkwọ jems isi abụọ amaokwu iri na itoolu ebe ahụ na-asị otu a gị onwe gị kweere na Chineke bụ otu ị na-eme nke ọma ndị mmụọ ọjọọ kwekwara wee kụja okenye jems na-asị ọ bụrụ na gị onwe kweere na Chineke bụ otu na mere nke ọma kama na ichetakwa na ndị mmụọ ọjọọ kweere n'otu ihe ahụ kama ha na-akụja ha na-ama jijiji kama na okwukwe ha nkwenye ha ebughị ibu ha ekwesịghị ike n'ezie aghọtara m ihe akpọmkwem oge m na-agụ ihe mere n'otu ebe mgbe Jizọs na-eje ozi ya n'elu ụwa ihe ahụ edere ya n'akwụkwọ Matiu isi ise ịgụ ebe ahụ ị ga-ahụ n'otu mgbe na Jizọs na-agafe n'ebe a na-eli ozu ebe ahụ ka otu onye isi mgbaka onye ara nọ ọtụtụ oge onye ara ahụ na-eji nkume na-akakasị onwe ya ahụ oge niile na-etikwa mkpu n'ime abalị ehihie niile ruo mgbe Jizọs na-agafe ebe ahụ mgbe Jizọs ka nọrọ n'ebe dị anya onye ara ahụ ahụ ya mmụọ ọjọọ ahụ dị onye ara ahụ n'ime amalite iti mkpu akwụkwọ nsọ mere ka anyị mata ịgụọ na isi ise ebe ahụ n'akwụkwọ Mak amaokwu nke asaa na mmụọ ọjọọ ahụ na-esogbu nwoke ahụ bidoro tie mkpu n'oke olu jụọ Jizọs ajụjụ ama m na bụ Jizọs ọkpara Chineke dị ndụ olee ihe ị na-abịa ebe a ime ị na-abịa imekpa anyị ahụ n'eziokwu ị ga-ahụ na ndị mmụọ ọjọọ kwere na jizọs bụ ọkpara chineke kama n'aka nke ọzọ okwukwe ha na-ama jijiji n'ihi na ha nụfuru isi n'ihi na ha enweghị mmụọ nke eziokwu ahụ n'ime ha gị onwe gị mbụ mmadụ olee otu iji kwere na jizọs kraịst olee otu iji hụta jizọs ọtụtụ ebe akwụkwọ nsọ gbara ama banyere ihe jizọs bụrụ anyị ọtụtụ ihe dị iche iche ka jizọs na-arụrụ anyị ịgụọ na akwụkwọ jọn isi mbụ amaokwu iri na abụọ ebe ahụ akwụkwọ nsọ gbara ama na ka ha rabụ ndị na-ara ya na ndị ahụ ka e nyere ike ịghọ ụmụ chineke bụ ndị kwere n'aha ya gị hụ na jizọs kraịst bụ onye wepụtara ka anyị nwike kwere n'aha ya si otu a ghọọ ụmụ chineke ka anyị kwere n'aha ya si otu a ruo chineke nso gị gakwa n'ihu na akwụkwọ jọn ebe ahụ ọ ebe anyị maara nke ọma n'isi atọ amaokwu iri na isii n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpọrọ mụrụ naanị ya na onye ọbụla nke kwere na ya ka ọ ghara ịla n'iyi ka maka onwe ndụ ebighị ebi ịhụla okwu anyị na anyị kwere na jizọs kraịst gbochiere anyị ịla n'iyi nye anyị ndụ ebighị ebi ajụjụ ahụ alọghachikwere gị ọzọ olee ihe jizọs bụrụ gị olee ihe ị were ya dịka ọtụtụ ndị mmadụ were jizọs dịka onye nwe ha ndị ọzọ were ya dịka onye nzọpụta ha ndị ọzọ were ya dịka onye na-agwọ ọrịa ọbịa mere ha nọ n'ọrịa ha na-akpọ jizọs na ọbịa nyere ha aka gwọọ ha ọrịa ha ngwa ngwa jizọs gwọrọ ha ọrịa ha gbakute ya azụ n'ihi na ha were ya dịka onye na-agwọ ọrịa sọsọ ọtụtụ ndị mmadụ were ya dịka onye na-echebe nwoke obiọma o mepụrụ onye ọ na-ara ngwa ngwa gbere ha mkpa ha ha agbakute ya azụ ọtụtụ ndị mmadụ na-eme njem ha ga-anọ n'ụjọ mgbe ahụ ka ahụ ha ka ha ga-ekpe ekpere were aha jizọs kagbuo ike asidentị ike ọghọm dị iche iche dị n'ụzọ ike ndị mmụọ ọjọọ dị iche iche ngwa ma ha ruru ebe ha na-eche ha echefuo jizọs gịnị ka jizọs bụrụ gị nwanne m ka bụ ajụjụ ọtụtụ ndị mmadụ hụrụ ya dịka onye nzọpụta ha ngwa ngwa ha nọ n'ihe ọghọm ha etie jizọs zọpụta m jizọs azọpụta ha ha ajụkwa ya gachikwa olee ihe ọ bụrụ gị n'ezie jizọs ga-abụrụ gị ihe niile n'ime ihe niile ruekwa mgbe ọ ga-abụrụ gị onye nwe gị na onye nzọpụta gị ị na-ahụ ya ka onye nzọpụta ma ịhụbeghị ya dị ka onye nwe gị okwukwe gị ezubeghị oke olee ihe ọ ga-eji bụrụ onye nwe gị ọ bụ na ọ ga achị achị n'ime ndụ gị ọ ga na-agwa gị ihe ị ga-eme onye nwe mmadụ na-agwa mmadụ na-agwa onye ahụ ihe ọ ga-eme ọ bụrụ na ị nwere nwa odibo nọ n'ụlọ gị gị nwa bụ ọga ma iwu nne ukwu ma ọ bụ nna ukwu ka ị bụ gị nwa ga na-agwa ya ihe ọ ga na-eme n'ihi na ọ nọ n'ụlọ gị ọ bụ gị nwa nwe ya ma ọ bụ nwa ị mụrụ n'afọ gị otu a ka Jizọs ga-abụrụ gị nna na-achị achị n'ime ndụ gị na-agwa gị sị mee nke a emena nke ọzọ ruo mgbe okwukwe gị ruru n'ebe ahụ ruo mgbe ị kwenyere na Jizọs bụ onye nwe gị ị gaghị eru na nzọpụta mgbanụ ka anyị lee ọgba ama akwụkwọ nsọ gbara anyị banyere Jizọs n'akwụkwọ ndị Filipaị isi abụọ ndị Filipaị isi abụọ malite n'ahịrị nke itoolu ruo na nke iri na otu n'enyi nke a Chineke weliri ya elu nke ukwuu werekwa amara nye ya aha ahụ nke karịrị aha niile ọbụla elu ka ọ ga-abụ n'aha Jizọs ka ikpere niile wee gbue n'ala nke ihe niile dị n'elu igwe na ihe niile dị n'elu ụwa na ihe niile nke dị n'okpuru ala ka ire niile ọbụla wee kwupụtakwa na Jizọs Kraịst bụ onye nwe anyị ka e wee nye Chineke bụ nna otuto ndị isiokwu anyị na-enyere jizọs aha kachasị aha niile ngwa ngwa ọ ụwa ngwa ngwa jiri ndụ ya chụọ àjà si n'ọnwụ bilie laa n'eluigwe enye ya aha kachasị aha niile ukwuu na ọ bụ n'aha jizọs ka ikpere niile ga-egbu na ọ n'aha jizọs ka ọnụ niile ga-ekwupụta na jizọs bụ onye nwe anyị mgbe ị na-egbu ikpere mgbe ị na-ekwupụta ọ nakwa emetụ gị n'obi ruo n'ala ala obi gị ikwesị na jizọs bụ onye nwe gị ka ọ bụ na egbugbere ọnụ ka ị na-akpọ ya onye nwe anyị akwụkwọ nsọ gbara anyị ama na-enwekwara ọtụtụ ndị mmadụ ndị na-asọpụrụ chineke na egbugbere ọnụ ọ bụ ya mere jizọs ji gwakwa anyị sị na ọ bụghị ndị ndị na-asị nna anyị nna anyị ga-enwe ndụ ebighị ebi kama na ọ bụ ndị na-eme ihe nna anyị na-achọ mgbe ọ bụ ị na-akpọ jizọs olee ihe bụ ebumnobi gị ị na-akpọ ya ka a sịkwa na ị na-akpọ jizọs ime jizọs obiọma ime ka jizọs bụrụ onye nwe gị adabere gị na ụdịka ahụ ị na-etu ya ọ dabere na omume gị na-emeso ya ịnakwa emeso ya ka nna ị nakwa emeso ya ka onye nwe gị ka ị na-emeso ya dịka akwa yipụta gị yiri ya ị na-emeso ya dịka akpụkpọ ụkwụ yiri dike agwụ gị gbọtọ nke ahụ were ọzọ ị na-emeso ya dịka afọ ụgbọala nke ị na-agbanwe agbanwe o mebie gị tinye ọzọ jizọs abụghị onye abụọ na ndụ anyị kama ọ bụ onye mbụ ọ bụghị onye ọdụ kama ọ bụ onye isi o sitere n'isi ruo n'ọdụ. ọbịa bụ onye nwe anyị ọbịa bụ onye nzọpụta anyị ọbịa ji isi ọṅụ anyị ugbu a anyị nọ n'ụwa ruekwa mgbe anyị ga-aga n'eluigwe ndị kwere ekwe n'ihi nke were ya kpọrọ onye nwe gị na onye nzọpụta gị chọọ ụzọ ị ga-esi na-erubere ya isi ozi nwaanyị ụzọ niile dị iche iche ka anyị ga-esi na-erubere ya isi ọ ga-adị n'aka gị ikpebi iwetu onwe gị ala kwee ka ọ tụọra gị ụka kwee ka ozi gị ụzọ ị ga-aga kwee ka o kpebiere gị otu ị ga-esi bie ndụ gị ọtụtụ ndị mmadụ na-asị hapụ m ka ama ga-ebi ndụ m otu m chọọ kama ikwere kwere na jizọs bụ onye nwe gị ị gaghị ekwu okwu dị otu a ị ga-ama na jizọs ga-agwa gị otu ị ga-eji bie ndụ n'ihi na ọ bụ onye nwe gị ọtụtụ ndị mmadụ na-eme ihe jọrọ njọ megide ahụ ha ngwa ngwa ha dabara n'ihe ize ndụ maọbụ ihe dị ka nrịrịa ha bịakọta na jizọs bụ onye nwe ha ngwa ngwa o nyere ha aka ha alaghachikwa n'ọnọdụ ọjọọ ha ha alaghachikwa n'ibi ndụ ọjọọ ha ruo mgbe anyị kpebiri ibi ndụ ziri ezi nke ga-enye chineke otuto jizọs agaghị abụ onye nwe anyị ruo mgbe anyị kpebiri ịsọpụrụ ya n'ihe niile anyị na-eme igburu ya ikpere na ekpere n'ime mmụọ na eziokwu okwukwe anyị ezubeghị oke ma na-arịọ dịka ị na-ekpebi iwere ya dịka onye nwe gị na onye nzọpụta gị na na-agwọ gị ọrịa na onye na-enye gị erimeri na ihe niile na ihe niile n'ime ndụ gị ka ọ dịrị gị na mma n'aha Jizọs amen ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail com mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m kọrọ na anyị n'ekwentị na 070 6363 7224 070 63 637224 ka anyị were ohere a kelee onye mgbasa ozi Elieza Ofọmba onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma na gị onye ọma na-ege ntị ozi ọma nke anyị nụrụ taa ka anyị gbalịa gee Chineke ntị site na ozi ọma a si na olu onye mgbasa ozi imela elieze ọfọmba anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozizioma ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!